eziokwu adịghịkwa n'ime anyị ma ọ bụrụ na anyị kwupụta mmehie anyị ọ bụ onye kwesịrị ntụkwasị obi bụrụkwa onye ezi omume ka o wee gbaghara anyị mmehie anyị sachapụkwa anyị ajọ omume anyị ụmụnna m hụrụ n'anya nke ukwuu akwụkwọ nsọ n'ezi anyị n'ebe dị iche iche ka anyị e kwere na ọtụtụ mmehie anyị na ajọ omume anyị ka anyị ghara ikpuchi ha ka anyị ghara izobe ma bụ kpuchie ha iru chineke bụ nna nke n'igwe nke pụrụ m ihe niile kama ka anyị kwupụta ha n'obi dị umeala nke nwayọọ nke nchegharị na nke ịnụ okwu ya ka anyị were nata mgbaghara mmehie site n'obi ọma ya na ebere ya na-adịghị agwụ agwụ ọ bụ ezie na o kwesịrị ka anyị na-emekọ mmehie na-ekwute mmehie anyị n'iru chineke n'obi dị umeala mgbe niile ma o kwesịrị ka anyị na-eme ya karịa otu a mgbe anyị nọkọrọ zukọkwa n'otu ka anyị kelee ya ekene na oke ihe ọma niile nke anyị natara n'aka ya ka anyị gosi otuto nke kwesịrị ya n'ezie n'iru ọra mmadụ ka anyị nụrụ okwu ya nke kasị dị nsọ ka anyị yọọ ihe niile nke kwesịrị anyị nke na-akpa anyị ma na arụ ma na mkpụrụ obi ọ bụ n'ihi nke a ka m na-ekpere unu na-ayị unu unu ra nọrọ ebe a ka unu soro m n'obi ọcha na olu dị umeala wee jee n'oche eze amara nke n'igwe. achọrọ m dịka anyị nọ n'etiti ya n'ụbọchị taa ka anyị kwupụta mmehie anyị ebe anyị si wee mejọ ya ka anyị si ya gbaghara anyị ọ bụ nọ mgbe anyị na-apụta ka anyị mmehie megide ya maọbụ n'okwu anyị maọbụ n'omume anyị ka anyị bịa n'oche eze amara nke eluigwe n'ụbọchị taa ka anyị yọọ ya mgbaghara nkwupụta mmehie nke dịrị ọra mmadụ ka anyị si ebere anyị je iwo ụzọ furu efu anyị kpafuru n'ọjọọ nke obi anyị anyị mebiri ndị dị nsọ niile dị nsọ ihe na-ekwesịghị ka anyị mee ezi ndụ adịghị n'ime anyị onye nwe chineke onye ọ dị n'aka gị ihichapụ mmehie ịzọpụta ndụ na ịgbara mmehie anyị na-arịọ ka ị mere ndị ọrụ gị ndị ebere ka ị gbaghara dị ike niile ma sachaa ha site n'ọbara gị ma wetakwa ha na ndụ ebi ebi gị site na jizọs kraịst bụ onye nwanyị. amen ekpere nke onye nwe anyị nọgide nso ka alaeze gị bịa ka emeghị na-achọ

tope n'onye nwanyị abụ ọma nke dịrị anyị n'ofufe nro nke ụbọchị taa abụ ọma 49 to sustain Kau wedi dan Mama do adi anogide na soporo.

ihe ọgụgụ nke mbụ ga-esite n'akwụkwọ Ezra isi nke mbụ malite okwu nke mbụ wee ruo n'amaokwu nke asatọ ma na arọ mbụ nke sirus bụ eze Peshia ka okwu Jehova nke sitere n'ọnụ Jeremaya wee ree jehova kpọtere mmụọ nke saịros bụ eze peshia o wee kwusaa n'ala eze ya niile ọzọkwa o tinyere ya n'odide akwụkwọ sị otu a ka saịros bụ eze peshia sịrị alaeze niile nke ụwa ka jehova bụ chineke eluigwe nyeworo m ya onwe ya mekwara m ka m bụrụ onye nlekọta n'iwuru ya ụlọ n'ime Jerusalem nke dị na Juda onye nọ n'etiti unu site na ndị ya niile ka Chineke ya nọnyere ya ya rigorokwa Jerusalem wee ụlọ Jehova bụ Chineke Izrel ya onwe ya bụ Chineke nke dị na Jerusalem ma onye ọbụla nke fọdụrụ afọdụ site n'ebe niile ebe onye ahụ nọ dị dịka ọbịa ka ndị ikom nke ebe ya were ọlaọcha na ọlaedo na akụ na anụ ụlọ ya na onyinye afọ ofufu ha nke dịrị ụlọ Chineke nke dị na Jerusalem nyere ya aka ndị isi ụlọ nke ndị bụ nna Juda na Benjamin na ndị nchụàja na ndị Livaị bụ onye ọbụla nke Chineke kpọtere mmụọ ya wee bilie irigo iwu ụlọ Jehova nke dị na Jerusalem ndị niile nọ ha gburugburu wee were ihe ọlaọcha na ọlaedo na akụ na anụ ụlọ na ihe dị oke ọnụ ahịa na-agụghị ihe niile e n'afọ ofufo mee ka aka ha dị ike eze bụ Cyrus chịpụtakwara ihe ụlọ Jehova nke Nebukadneza chịpụrụ na Jerusalem tinye n'ụlọ ndị chi ya saịros bụ eze Peshia wee chịpụta ha site n'aka Mitredat bụ odozi akụ gụọ ha nye Sheshbaza bụ onye isi Juda ka a bụ okwu Chineke Tidium ihe ọgụgụ nke abụọ ga-esi n'akwụkwọ Jọn uwe isi nke abụọ amụ nke iri na abụọ wee nke nzukọ kraịst na pagamọ akwụkwọ e, ihe ndị nke ka ọ na-ekwu onye ahụ nke nwere mma agha dị nkọ ahụ nke nwere uru abụọ amatara m ebe ibu bụ ebe oche eze setan dị na-ejigidesi kwa aha m ịgọnarịghị m kwa okwukwe m ọbụna ụbọchị antipas e ama m onye nke m kwesịrị ntụkwasị obi onye eburu n'etiti ebe setan ma enwere m ihe ole ole ole na ole megide gị n'ihi na ị nwere ebe ahụ ụfọdụ eji ejidesi ozizi belam ike onye na-ezi belak ịtọgbọ iru ụmụ Izrel ihe ịma n'ọnya ka ha rie ihe a chụrụ n'àjà nye arụsị ka ha kwaa kwa iko otu a gị onwe gị nwekwara ụfọdụ ejidesi ozizi ndị nikoletan nke otu ahụ ya mere ehegharịa ma asị na imeghị otu a ana m abịakwute gị ọsọ were kwa mma agha nke ọnụ m bụ agha megide ha onye nwere ntị yanụ ihe mmụọ nsọ na-agwa nzukọ kraịst onye na-emeri emeri ya ka ga-enye ụfọdụ ime mana ahụ nke ezogbo ga-enye kwa ya ọcha n'elu nkume ahụ ka o dewokwara aha ọhụụ ka ọ na adịghị onye ọbụla matara ma ọ bụghị onye na-anata ya degakwara mmụọ ozi nke nzukọ kraịst dị na taịtaịra akwụkwọ si ihe ndị a ka ọkpara chineke na-ekwu onye anya ya abụọ ka ire ọkụ okwu ya dịkwa ka ọla akwa chapuru ka ọbụpụ amatara m olu gị ịhụnanya gị okwukwe gị na ide ozi gị na ntachi obi gị matakwa na ọlụikpe azụ azụ karịrị nke mbụ ma enwere m ka megide gị na ị kwere nwaanyị ahụ Jezibel onye na-akpọ onwe ya onye amụma nwaanyị na-ezikwa ndị oru m e na-eduhie ha kwa ka ha kwa iko kwa ihe a chụrụ n'àjà nye arụsị enyekwara m ya oge ka o wee chegharịa ma ọ chọghị ichegharịkwa n'ịkwa iko ya ee ana m atụba ya ee mkpagbu tụba ndị soro ya kwa iko n'ime ihe mkpagbu ma a sị na ha echegharịrị n'ọlụ ya ka e werekwa ọnwụ kpee ụmụ ya ụkọ kraịst niile ga marakwa na mụ onwe m onye na-enyocha akụrụ na obi niile ga-enyekwa ụnụ n'otu n'otu dịka ọlụ niile ụnụ ma ụnụ ka na-agwa bụ ndị fọdụrụ na taitara ka ụnụ ra onye na-enweghị ozizi a mmadụ ndị na-amaghị ihe niile dị omimi nke Setan dị ka ha na egwu ebokwasịghị m ụnụ ibu arọ ọzọ otu ọ dị ihe ụnụ nwere esienu ka ike ruo mgbe ga-abịa onye na-emeri emeri onye na-edebe ọlụ niile ruo ọgwụgwụ ihe niile ya ka m ga-enyekwa ike eche mba niile oge ewerekwa mba n'aka igwe bụ aha dịka atụrụ dịka a na-ejisi ike kee ọkpụ ite dịka mụ onwe m nataworo kwara n'aka nna m ga kwa ya kpakpando ụtụtụ onye nwere ntị ịnụ yanụ hee mmụọ nsọ na-agwa gọ kraịst ebe a nke a bụkwa onye nwe anyị ekene dịrị chineke okwukwe nke ndozi Chineke pụta ekwughị ya niile onye kere n'igwe n'ụwa ekwe m na Jizọs Kraịst naanị ọkpara ya bụ onye nwanyị onye atụrụ ime ya site n'ike mmụọ nsọ nwambọ na-amaghị nwoke bụ Meri mụrụ ya ọ hụrụ ahụhụ n'ụbọchị Pontius Pilate akpọgidere ya n'obe ọ nwụọ elie ya ọrịdara rịdara na mmụọ n'ụbọchị nke atọ o ndị nwụrụ anwụ ọzọ ọrịgoro n'eluigwe ọ na-anọdụ n'aka nri Chineke bụ nna kepụrụ m ihe niile ebe akụ ọ ga-esi bịa ikpe ndị dị ndụ na ndị nwụrụ anwụ ekwe m na mmụọ nsọ na nzukọ dịka nke dị nsọ na mmekọ nke ndị nsọ na mgbaghara mmehie na mbilite n'ọnwụ nke arụ na ndụ ebi ebi amen onye nwanyị nọnyere unu Chineke, onye bilanțul, Adică semnele libe, Это мое слово, Gaelita, Israel Bochita, Parayo Johnny Naimere, Usayo Wasi Barandi Merayo John, Edibarani Mawa, Masopta Nakacho Ihe. Amen. Jehovah. Make I wear again. Jehovah, top tandina chiana. kwasin dosike